AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbe ọma onye chineke gọziri ndewo anyị abịala ọzọ n'ụbọchị taa n'ilebakwa anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ama m na ichefubeghị na ọ bụ otu anyị ga-esi wee bụrụ ndị ga na-enwe mkpebi na ezi mkpebi mkpebi nke amamihe dị n'ime ya mkpebi nke e mere na mgbe kwesịrị ekwesị ka anyị ghara ịbụ ndị na-amaghị ihe dị n'ime anyị dịka mmadụ ndị nke Chineke kere eke biko n'ụbọchị taa ana m achọ ka anyị leba anya na isiokwu nke na-asị bido ya n'ụzọ dịkarịsịrị mfe ọ bụ gịnị ka a ga-ebido n'ụzọ dịkarịsịrị mfe ọ bụ ịmụ otu anyị ga-esi wee bụrụ ndị ga na-enwe mkpebi ịpụrụ isi ịsị ọ bụrụkwanụ na mmecha ihe ndị a niile maka bụkwara onye nwere nramahụ n'inwe mkpebi ọ bụrụ na ọ dabara otu a ihe m chọrọ ka anyị mee bụ anyị amalite ya na ụzọ nke gbakarịsịrị mfe ihe ahụ nke anyị na-etinye onwe anyị na ya anyị ahazie ya nke ọma matasị ihe nke a ọ bụkwa ihe nke kwesịrị ekwesị ma ekwela ka okwukwe kọ gị n'ihe ọ bụla nke ị na-eme ọ bụ ezi ya na ọ bụghị mgbe dum ka ihe ndị ya na-adaba otu anyị si lee ya anya ma n'ọtụtụ ọ na-alụpụta ezi ihe ka anyị were ihe ịma atụ dị otu a dị ka anyị kwuru n'ụbọchị gara aga ọ bụrụ na mkpa gị bụ ịgbanwe ọrụ olee ụdị ọrụ ị chọrọ ọ bụrụ na ị hụla ọrụ nke ị chọrọ gịnị bụ ihe ị kwesịrị ime ị ga-achọpụta na onye nke chọrọ ime ihe dị otu a abụghị onye na-asị ebe ọ nọ mbụ apụwala m ihe ị ga-emebe sị ha ka m were ozuzu ike m ọ bụrụ na ozuzu ike gị bụ izu abụọ ma ọ bụ izu atọ gaa nara ozuzu ike gaa lee otu ebe ahụ dị ile anya hụ na ọ bụ ebe ka mma n'ụzọ niile karịa nke iji eji ị ga-apụrụ ịlọghachi bịa sị ha echeghị m na ọ ga-adabakwara anyị ọzọ ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya kama mgbe ị na-abanyeje n'ihe dị otu a egbula oge ime ka onye ọbụla nke gị na ya na-emekọ ihe marasị n'ịbụ onye kwesịrị ntụkwasị obi na nke a bụ ụkpụrụ nke ịtọrọ onwe gị dị ka mmadụ ọ bụghị naanị nke a n'ihe ọ bụla nke ị chọrọ ime lee anya ọkụkọ si na ọ na-abụ ya gaa mba na ya na-eji ụtụ ụkwụ eguzo mata ma ndị ya gara ebe ha bụ ndị na-eji ụkwụ abụọ tutu ya ewetue ụkwụ nke ọzọ mgbe ị na-ahụ ndị na-eme nke ọma na ndụ ihe ndị a niile bụ ihe ndị nke a malitere n'ụzọ dịkarịsịrị mfe ịmalite ihe ọbụla n'ụzọ dị mfe n'ezie site n'okwukwe ị ga-abụkwa onye e wuliri elu ga-abụrụ onye ọ ga-edo anya ịmata otu ị ga-esi na-enwe ezi mkpebi na mgbe e kwesịrị inwe mkpebi dị otu a ọbụna ndị a niile bụ ndị anyị na-ahụ a na-akpọ ndị nwere okwukwe ndị ọ na-agụ anyị agụ iso ụkwụ ha ndị a dum bụkwa ndị malitere n'ụzọ dịkarịsịrị mfe ma too n'ime ya lee anya David tutu David enwee mkpebi ibuso Goliat agha David gwara Sọl bụ eze Izrel na ya na-aga n'ime ọhịa ịzụ atụrụ nna ya na anụ ndọgbu na-apụta na ya onwe ya ga-ejide anụ ndọgbu ahụ dọgbue ha naanị nke a mere ka David ji nwee ike sị hapụnụ nwoke Filistia nke a na-ebighị ugwu ka m mee ka ọ mara na Chineke na-adị ndụ n'obodo isrel ọ bụ ya bụ ihe anyị na-atụgharị uche n'ime ya gị onye mụ na ya na-anọkọ ị kwesịrị inwe ntụkwasị obi nwee okwukwe n'ebe Chineke nọ ka ị na-enwe ntakịrị okwukwe ahụ Chineke a na-ewuli gị elu gaa bụrụ onye okwukwe ya ga-abụ nke a ga-eji na-ama atụ ụfọdụ n'ime anyị anyị chọọ ideba aha ụmụaka anyị n'ụlọ akwụkwọ anyị akpọrọ ha gaa n'ụlọ akwụkwọ nke toro eto na-emekwa nke ọma ebe na-enweghị ọtụtụ ụmụaka a na-ele anya ka a ga-asị na ndị a n'ezie ha amaghị ihe ha na-eme ọ bụrụ na ha maara ihe ha na-eme ụmụaka ga-abụ ndị bara ụba n'ebe a ma anyị echefue sị na ọ bụ ebe ahụ anyị kpọọ ụmụaka ahụ na-aga na ọ dị mgbe ha ji mkpụrụ mmadụ ole na ole wee malite dịka n'ụlọ akwụkwọ ebe a anyị onwe anyị nọ na-arụ ọrụ ụlọ akwụkwọ mahadum mgbe a malitere ya ọ bụ mmadụ asaa ka eji malite ya ndị ụkọchukwu mmadụ asaa naanị ma n'ụbọchị taa bịarute ebe a ka ịhụ ihe na-eme ọ bụ ya ka o ji dị mkpa ka anyị ghara ichefu mgbe anyị na-amalite ihe ọbụla n'ụzọ nke dịkarịsịrị mfe ọ dịghị onye ọbụla n'ime anyị nke ṅụjuru mmiri a n'afọ nke na-apụghị ịmata ihe nke ga-eme ma ọ bụrụ na anyị kpebie na anyị ga-eteta n'ụra nọrọ n'elu akwa anyị na-ebilighị chọọ otu anyị ga-esi wee nyere onwe anyị aka ọ dịghị onye amaghị na ụbọchị ahụ agaghị agara anyị nke ọma ma ọ bụ anyị ebilie ebilie nọrọ na mgbe tụkọta ụkwụ na-enyo ihe onyonyo n'ezie ị ga-abụ onye ga-ebe mma kwara n'ihi na tutu ị na-amata ihe na-emenụ chi ejie gaa hụ na ịtụfuwo ohere ọma niile nke Chineke nyere gị ị ga-eji wee mee ihe nke kwesịrị ịbara gị uru biko abụla onye ọ na-abụ tutu gị ime ihe gị lewe ka ịmata ihe onye nke ọzọ na-eme ma ọ bụ enyi gị ma ọ bụ nwanne gị ga-elewe anya ka ịhụ ihe ọ chọrọ ime tutu gị enwere ike ịhazi onwe gị ma nwee mkpebi ihe nke ị kwesịrị ime biko bụrụ onye nke na-ahazi onwe gị nwee atụmatụ n'ime obi gị nwee kwa mkpebi nke ịgbanwe atụmatụ a ma ọ bụrụ na ọ daba na ịhụrụ na Chineke akwadoghị ya mgbe ụfọdụ anyị na-abụ ndị na-ebo onwe anyị ibu nke anyị na-apụghị ibu ma mgbe ọ dabara otu a biko jiri nwayọọ welata aka gị ka ị ghara ịbụ onye ga-etufu ndụ gị ngwa ngwa ị na-enwe mkpebi otu ntakịrị ọbụla mkpebi a nke ị nwere ha biko guzogide na mkpebi dị otu a wepụta ohere mee ihe nke ya na ya so ọ bụ inye ya ohere nke o kwesịrị Chineke anya bụ Chineke nke aghara ọ bụ Chineke nke udo ọ bụ ya mere anyị jisi ka anyị tụkwasị ya obi na ọ ga-eduzi anyị n'ụzọ anyị niile ya mere ewetala ọgba aghara n'ime ndụ gị site na-enweghị ezi mkpebi na nchịkọta nke ukwu a ka anyị lebatụ anya na akwụkwọ ndị Kọlọsị isi atọ amaokwu nke abụọ ka anyị mara ihe ọ na-agwa anyị ndị Kọlọsị isi atọ amaokwu nke abụọ ọ na-asị otu a tụkwasịnụ uche na ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa tụkwasị na uche n'ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'ụwa mgbe ị na-atụkwasị uche n'ihe dị n'elu ọ bụ Jehova n'onwe ya ka ị na-elekwasị anya onye kweworo gị nkwa na ihe na-agaghị eme gị na ọ ga-enyere gị aka n'ụzọ niile abụla onye ọ bụ ntakịrị ihe metụ echiche gị apụọ n'ihe nke ị na-eme wulite onwe gị elu n'akparamagwa nke inwe ezi mkpebi enwe na obi abụọ egbula oge ike agwụla gị atụla nchinchi kama ụbọchị niile ọ dị otu ahụ ọ dịrị gị kọsara ya onye nwe anyị n'ekpere gwa Chineke na ị chọrọ ime ihe nke a n'ezie ọ bụghị dị ka echiche nke obi gị si dị kama ị na-echerekwa ntụziaka ya onye nwe m ga-anọnyere gị ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria@yahoo.com at yahoo dot com maọbụkwana gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 oge a ka anyị ga-eji nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa n'ụzọ obi ọ bụ ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma n'onwe ya A maara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị deredu mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ imeela chineke nwere oge n'ihe niile imeela chi nke hụrụ ndị ya n'anya imeela onye anyị na-echere mgbe ya oge awa ọma ha bịakwala ọzọ anyị ji aṅụrụ mmiri ndụ site n'okwu gị mmụọ nsọ arịọkwa m ọzọ gị bịa gbajuo m n'ike gị gbajuo m n'ume gị adịghị m ọcha sụchaa m dị ka akwa ka m dị ọcha mmụọ nsọ gị kwụ site n'ọnụ m ka ọ bụrụ ngọzi nye ndị gị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen isiokwu nke nwetara n'oge awa a bụ nke mkpọkwasara na mbe ya na mbe ya ebe anyị ga-enwekwara n'ihe ọgụgụ anyị bụ n'akwụkwọ eklesiastis isi atọ amaokwu nke iri na otu ebe ahụ na-asị otu a akwụkwọ eklesiastis isi atọ amaokwu nke iri na otu ihe niile ọ bụla ka o meworo ka ọ maa mma na mbe ya ọzọ mgbe ebi ebi ka o tinyewekwara n'obi ha ihe niile ọ bụla ka o mewuru ka ọ maa mma na mgbe ya ebe ahụ ka m chọrọ iwere isiokwu m ọ bụ gịnị na-eme gị ị naghị echere mgbe chineke ọ bụ na ị ịmatabeghị na akwụkwọ nsọ agbaala gị m ugbu a sị na mgbe ya na ihe niile ọbụla ka chineke na-eme ka ọ dị mma ihe o dị ka ihe adịghị mma bụ na o rubeghị mgbe chineke ihe oji dị ka ego ịnwetabeghị ego ịkpatabeghị akụ ote na-atụ anya ọ bụ na o mgbe chineke <laughs> ihe oji dị ka ị nọ ekwensu a na achị inye gị aha na-abụghị aha gị nwaanyị aga ọ bụ na o mgbe chineke <laughs> ihe oji dị ka a na-akọ gị ọnụ ihe oji dị ka akụkọ ọlụ otuto gị niile ka ọ dị anya ọ bụ na o rutebeghị mgbe chineke dịka nwa chineke mgbe oge ya ruru anya mmiri gị niile ga-aghọrọ gị ọchị mgbe oge ya ruru ihere gị niile ga-akwụsị mgbe oge ya ruru ọbụna mmehie agaghị egbochi ọlụ chineke na ndụ gị mgbe oge ya ruru ndị kọrọ gị ọnụ ga-abịa jụọ gị eo ekele dịrị gị eleghị ebe chi gị ọbụla mgbe oge ya ruru ndị na-amaghị chineke ga-esite n'aka gị chọrọ ịmara chineke akwụkwọ nsọ si ma ngwa gị na ihe niile ọ bụla ka ọ na-eme ka ọ dị mma mgbe oge ya ruru oge anyị abụghị oge nke chineke anyị na-achọ ihe niile n'oge nke anyị anyị echezọ na anyị nwere chikere anyị onye nwere mgbe n'oge ihe niile ee nwanne m nwoke jehova na-eme ka ịbụba ya karịa jehova na-eme ka ịbụba ya karịa na ndụ anyị naanị mgbe oge ya dịrị jehova bụ chi nke na-eji oge arụ ọrụ jehova bụ chi nke na-eji oge arụ ọrụ na-agbanyeghị ihe niile na-abịa na ndụ gị eji jụọkwala chi gị si ele gị mgbe nke gị ga-eru mgbe oge ya ruru chineke ga-agọzi gị karịa chineke chọrọ ibuli gị elu ọ ga-esite n'aka ndị iro gị bulie gị elu chineke chọrọ ime gị ka ọ nọchịwa gị ọ ga-eme ya n'ụzọ na-ịtụ gị n'anya anyị maara ka chineke nke na-esite n'ebe ikpofu ahịa bụ n'isi ụmụ ogbenye elu ee a na-eme nke naanị mgbe oge ya ruru mgbe oge ya ruru anya ndị iro gị niile ga-ekpu isi mgbe oge ya ruru a ndị iro gị ga-akpa isi ala nye gị mgbe oge ya ruru ihe niile ga-alụkọ ọnụ n'otu iwetara chineke ezi otuto site na ndụ gị ee eh, mgbe o ruru oge ya ruru na ndụ josef anyị maara akụkọ ahụ nke ọma josef bụ onye ụmụnne ya jiri akpọrọmasị ree pọtifa goro ya nwunye pọtifa were amaghị chineke tinyekwa ya n'ụlọ mkpọrọ ihe ndị a niile ka jehova gbara nkịtị n'ihi na ọ maara ebe o du ya na-aga kama mgbe oge ya ruru ọnọdụ anya mmiri na ihe isi ike niile a na-agbanyeghị ọtụtụ arọ ọ tara ahụhụ mgbe oge jehova ruru josef bụ onye ndị ụmụnne ya bụ ndị iro ya bịara bịa kpọọ isi ala nye ee eh, jehova na-ekwe anyị nkwa na akwụkwọ aza ya isi iri anọ na abụọ amaokwu nke asatọ ọ sị na ya onwe ya bụ jehova na nke ahụ bụ aha ya na ya agaghị enyekwa onye ọzọ otuto ya ee m gaghị enyekwa arụsị apịrị apị otuto m ihe ọ bụla na-abịa na ndụ gị ime gị ka inye ya otuto chineke chineke si ee e, nwa m atụkwala ụjọ na enwere m oge na ihe niile mgbe oge m ruru aga m eme ka ihe niile dị mma na ndụ gị mgbe oge m ruru aga m eme ka ihe niile dị mma ọ bụ na ebi na-ejere m ozi mgbe oge m ruru aga m eme ka ihe dị mma ọ bụ na ọchịchọ obi gị niile hapụ lekwasịkwanụ m anya n'ihi na abụ m chi nke na-eji oge arụ ọrụ ana m eme ihe niile na mgbe m mgbe oge m ruru aga m eme ka ihe dịrị gị mma mgbe oge anyị ruru eziokwu ọ dịghị ihe ọbụla pụrụ igbochi ọrụ chineke ebe ọbụla ị nọ ebe ọbụla ị nọ ọ dịghị ihe ga-egbochi ya ebe ọbụla ị nọ mgbe chineke chọrọ icheta gị eziokwu ọ ga-ncheta chineke ọrụ ọma ya ga-abịa n'isi gị ebe ọbụla ị nọ ọ bụrụ na ị gụọ akwụkwọ aza ya isi iri isii amaokwu nke iri abụọ ruo na iri abụọ na abụọ ọ sị na anyanwụ gị agaghị adakwa ọzọ nke a bụ naanị mgbe oge ya ruru anyanwụ gị niile agaghị adakwa ọzọ ọnwa gị agaghị ewepụkwa onwe ya n'ihi na jehova ga-aghọrọ gị ihe mgbe oge ya ruru ọnụ ọchị ga-awa gị n'ọnụ mgbe oge ya ruru ndị niile kwara gị emu ha ga-abịa kpọgo gị onye ezi omume mgbe oge ya ruru site n'ugbo arụ mgbe niile ebighị ebi alaka nke akụkụ niile chineke ga-eme ka ọ maa mma naanị mgbe oge ya ruru mgbe oge ya ruru akwụaza ya isiri isi ya ma okwu nkiri abụọ na abụọ si na onye nta n'etiti unu ga-aghọkwa nnu mmadụ na ọgụ iri mgbe oge ya ruru onye dịkasịrị nta ga-aghọkwara unu mba nwere ume mụ jehova ga-eme ya ka ọ bịa ọsọ na mgbe ya naanị na mgbe ya tụkwasị jehova obi na mgbe ya ọ ga-eme ka ihe niile dị mma ka chi gọzie gị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka si na-abịara unu chineke onye kere eluigwe n'ụwa bụ chineke nke oge ọ na-eme ihe n'oge ya onye ọma na-ege ntị chere ma kwere na chineke chere ma kwere na chineke onye na-efe chineke ga-enwe olileanya n'ime chineke chineke okwu ya bụ ee na emen ihe ọ bụla o kwuru ka ọ ga-eme ma anyị nwa ndị mmadụ na-achọ ka ihe na-eme n'oge nke anyị chekwuta na chineke kere mụ na gị chineke amaala ihe dịrị anyị mma chineke ga-eme ihe dịrị anyị mma n'oge ya chere ma kwere ọ ga-adịrị gị mma gị onye na-ege ntị anyị ekelela nwanne anyị nwanyị onye chineke na-enye izu ọma ka o wee na-agbasa ozi n'oge a Queen Grace Okechukwu imeela n'ozi ọma nke taa ekpere mbụ ka ịhụ na ya chineke na ngọzi nke chineke nọnyere gị ma na ezinụlọ gị ma onye gere ege ka chineke gọzie gị otu aka aka nji na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa abụ na-echekwutara anyị na oge chineke ka mma kwere ma chere chineke ga-eme ihe eriba ama n'ime ndụ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma maọbụ na ọ dị ajụjụ nke ị chọrọ ka anyị leba anya ma ọ bụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ ma ọ maọbụ onye ga-ekpere gị ekpere na ihe ngabiga nke ị na-agabiga n'ime ụwa kọrọ anyị ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com itinye adreesị a awr.org gị tinye asụsụ Igbo ka ị wee gee oziọma nke nụrụ taa awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe gwo